ndewono ndewono ndewono ụmụnne m ndewonu ndị igbo nke m ndewonu tata ekene ụbọchị nkwọ ama m na nkwọ kwụtala anyị niile ife ọma ikuku ọma ikuku ndụ ikuku udo asị agazikwala gazikwala unu anụ m ekenekwa na ebe unu anọ na ama m na ụfọdụ n'ime unu jelu njem ụfọdụ n'ime unu jelula ana igbo zọta ụkwụ na ana igbo lachaa ube taa ọka dị n'ala igbo ụfọdụ zitekwalụ n'ụmụ akwụ arụrụ arụ na-ebesa akwa si kedu mgbe kedu mgbe mma anọkata nnọọ n'ụwa ọzọ solu wee taa anya bụ akwụ arụrụ arụ ụfọdụ zikọkwa na ya ọka na ube unu bụ ndị jelu njem nnọọnụ nnọọnụ nnọọnụ ndị dịka m ndị na-akara wee je na a anyị ka nọ na nkwadobe anyị na-eje anyị na-akwadobe na anyị ga-eje ofu nwanne anyị zitere m ozi taa sị na mụwa kwesịrị ị naanị igbo jee n'ofu arọ wee bido wee nọrọ n'ala igbo n'ofu aro wee bido wee deghalịsịa ọgụ aro ndị igbo nsị a na aka ngozi chukwuka dị n'elu anụ m ekenekwa nwanne m nwoke <laughs> nke zitere anya bụ ọmalịcha ozi ndị otu ndị otu gbọlọ ndị na-akpọ onwefa fa ndị ududo nka anụ m ekenekwa unu ehe na unu si mụ na baba anyị na unu ya ezite ndị ya na-eche m nche <laughs> unu a na-eche m abụ m popu <laughs> ịgba na ọ na-aga popu na-aga ọchịlụ ndị ji egbe ma ndị ji ụta ma ndị ji ogbunigwe afọ isi a na-akpa ọkwọ jizọs welụsịa olopo olopo st pete st peter welụsịa olopopu ife amụ na afa na-azọzi n'ụwa nke a ka m na-amarọ fa chọrọ ịgbagobe na anị eze pasi na ebe a ka fa ya nọ ka mụ na fa na-azụ ube na ọka ọbịa bụlụ maka ụmụnne m ndị zitelu ozi ozi ịfụnanya tata unu si mụ kwadobe na aga m ana na anịba na na nnalue na anịba anyị na iwu bụ na nga na-ebe a ofu arọ wee na-agaghalịsị na-afụ ọnwa ehe ife wee na-eme ọfụma ọ dị na mma ọ ọmalịcha ife ka ọ bụ daalụ na ụmụnne m ndị mfụnanya ife dị egwu ofu ọkpụkpụ ofu ọbala ofu anụ arụ ụmụnne m ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na-arụ bụ nke unu anụ m ekenekwa unu tata ebe unu anọ na ka anyị gaba n'ozi nke nke ụbọchị tata n'ọnwa ịlọ mmụọ ozi njibia bụ ugo ebe n'aja ozi njibia bụ ugo ebe n'aja mgbe anyị ga na-atụsasị ife ndị a site n'ọnwa ịlọ mmụọ anyị si n'ọnwa ịlọ bata n'ọnwa ịlọ mmụọ ọnwa ịsatọ nke ndị igbo mmadụ teghete ka anyị na-achọ anyị nọ na mmadụ nke ịsatọ ehe so mgbe anyị ga-eji wee na-agasịsị a, anyị ga-aghọta ife bụ ugo ebe n'aja mgbe ọnwa nke anyị ejikwanụ kwụsị anyị ga-aghọtakwa ife bụ njeleke egwurugwu ama m na anụ m ekwu ife amama akarụkọwa ya ekene dịla unu ụmụnne m ndị nke m mmụọ anyị kwụsị maka ịlọchi olue n'izu gara aga banye ịlọ mmụọ mmụọ gịnị bụ mmụọ kedu ife dị iche na chi na mmụọ anyị si n'ịlọchi bata n'ọnwa ịlọ mmụọ ịlọ etu anyị si kwuo anyị aghọtago na onye ndị na-eje njem na-ana ana onye ọbụla nọ na njem ga-anyọlili anyụ ụfọdụ ga-asị ịnyọ ụfọdụ ga-asị ịlọ ụfọdụ ga-asị ịnọ igbo na-asụ n'onu n'onu ma fakwa ụkwala ọbụla ofu anyị nche aghọta ife m na-ekwu mmụọ na-aga njem mmụọ na-aga njem mmụọ na-aga njem mmụọ bụ isi mbido ife niile mmụọ bụ isi mbido ife niile ama m na anyị bụ ndị igbo na anyị na-asị maka chukwu na-asị chineke na-asị chukwu na-asị chineke ife ndị a bụ mmụọ mmụọ bụ mbido ife niile anyị na-ekwu maka chi chi mmụọ bụ nke nọnụ wee sizie na ya bụ mmụọ nweta chi nye mụ na gị chi nke nke anyị ji nọrọ n'ụwa chi nke anyị ji nyụọ n'ụwa na anyị bụ mmadụ anyị abụrụ sọsọ mmadụ na-amadụghalị o nwere ife dị n'ime okpokolo a ife apụọ okpokolo a aghasaa okpokolo a ife ji bụ ya bụ mmụọ ya bụ mmụọ nke nwe nke nọ n'ime ọnyanwa ji okpokolo a anyị na-afụ ọnọkọ ọnụ dịka anụ arụ okpokolo a ọ bụ na mmụọ afụ pụa okpokolo a niile aghasa nke a bụ mmụọ onwero ka afụ anya onwekwara mbido onwero njedebe onwere ebe o bidolo onwere ebe o jedebelụ onwekwuro na onye nwere ike iji ọnụ a wee kọwaa nwee kọwaa nwee kpọmkwem mana ife anyị ma bụ na dịka nghọta ndị igbo n'echiche ndị igbo mmụọ bụ ife anaghị afụ anya anyị ada afụ anya chali onwere ka anyị ga-esi fụ anya anyị si na anyị nwelu chi ọ na-ekawa na chi anyị bụ mmụọ na onyinye onyinye chi nyere anyị dịka etu nne na nna si mụọ nwa nwa nne na nna bụ anụ arụ n'ọbala nne na nna etu a ka ịbụ mmadụ si wee bulu mmụọ bulu chi site na mmụọ nke anyị si na apụta nke ndị igbo ma mmụọ nke ndị igbo ụwa niile nwere akụkọ nke fa akụkọ anyị na-abịa aka ebe a bụ akụkọ ndị igbo akụkọ a na-abịa akụ ebe a bụ akụkọ ndị igbo ụwa ndị ọzọ niile nwere akụkọ nke fa ọ bụrụ na mmaala akụkọ nke fa mmụta na nnụta ka nnụtalụ ọ bụkwanụ na m amara amarọ maka na m abụrụ onye befa onye ebe m bụbu onye igbo ya bụ na mmụọ nọ m n'ime bụ mmụọ igbo chi nọ m n'ime bụ chi igbo ọnya ka m ji na-ekwu maka igbo anyị na-agakwali ndị igbo na-etu ndị ndị mbụ si wee zikọ anyị ka anyị wee nwee ike inweta nwekọ anyị na mmụọ dịka etu anyị si nwee nwekọ anyị na chi ndị mbụ kpọrọ mmụọ egwurugwu egwurugwu ife a n'ikpeazụ ka emezilụ ndị ndị be anyị na-eme emume mmụọ a na-eti eti akpọzikwa ya egwurugwu mana egwurugwu bụ ife ọ na-akọwa bụ mmụọ ife egwurugwu na-akọwa bụ mmụọ ọ na-akọwakwanụ etu anyị si na-enye atụmatụ ndị mbụ ebe anyị si nye ụwa ndị wepụtara ya n'ụwa nke ndị ọkpụ na ndị egede a na-ekwu ọkpụ na ndị egede ụmụnne m ofu ife ka anyị ga-aghọta ghọtamie ya kpọmkwem ọkpụ na egede adịrọ ka mụ na gị ọkpụ na egede adịrọ ka mụ na gị ọnya ka anyị ji bido na mbido wee na-akọwa na ndị a bụ ụmụ atọ uchukwu ndị a bụ ndị mbụ ụmụ atọ uchukwu ya kpatalụ n'ọtụtụ ife famelụ mụ na gị ama menwuzie maka na fa ka na mmụọ karịa ife fa ka na mmadụ fa bụ fa bụ ndị bụ mmụọ karịa ifefa bụ ndị mmadụ ọnya kpatalụ na tata anyị na-ejegharị n'ụwa niile anyị na-aga Oxford University amahadum anyị na-aga Harvard University amahadum onwere ebe nọ n'ụwa niile anyị na-ada aga ka anyị wee mụta ife si na anyị bụ ndị jela akwụkwọ si na anyị bụ ndị gụmigoro akwụkwọ n'okpukpu dị iche iche ofu mkpụlụ ife nkịtị ndị ọkpụ na egede melụnyere anyị ofu mkpuli ife dika sọsọ ogili sọsọ ogili ine n'ukwu ogili ogili nkịtị n'ukwu e, na etunya bụ ogili si dị na ife na-adụsi ya okilikili iwee wetia ọkpụ na egede mana ị ga-eweta ya debie n'anwụ ọkpọ nkụ iwe nyawa anyị ime ịnyawa anyị ime wepụtakwali ife ọzọ dịkwa n'ime nwere oji na ọcha Sili ike iwe welụkwa ife wee kụwa anya ịkụwa anyị iwepụta ife dịkwa n'ime dị nlo dị ọcha iwe bịa wee sụbịa iwe sibi isisi anya esụ anyị susi anyị welu unyi tụkwasị anyị enu wee machuo anya kwuchie anya ife dịka izu izu ịtọ tupu obulu ogili nke anyị na-eli eli ma asụsụ anyị na-asụ ma ọtụtụ ife anyị na-eme ọkpụ na egede nyere anya ndị a abụrọ ndị dị ka mụ na gị maka mụ na gị ọkara ife anyị wepụtalụ ife anyị wepụtalụ na nwa bekee na-alụ ụgbọelu na nwa bekee na-alụ ụgbọanị bụ okpu na egede ka wee mụta ife ndị a niile na china nweluchi bụ okpu na egede ka fasi mụta ife ndị a niile n'ihi na anụ maka e, e, e, hinduism buddhism sikizm ife ndị a niile bụ okpu na egede wepụtara ya ndị mbụ ndị a bụ egwurugwu ndị a bụ mmụọ fa bụrụ mmadụ mụ na gị ọnya ka anyị ji na-akọwa mmalite ụwa fa na fa bụrụ ndị lilu nni siri ike ka ji dịka ede dịka akpụ ndị fa dị iche echiche fa dị iche ekumume fa dị iche a na-ekwu maka mmụọ ọ nwere etu ọzọ anyị ga-esi wee nwee atụmatụ anyị ga-eji debe aka n'ebe mmụọ dị maka na ife ọbụla ị ga-akọwa n'ụwa ọ bụrụ na ịkọwagide ya na ọ gbasara gị ọ bụrụ na ife niile ị na-amụta n'ụwa ọ bụrụ na ịmụtagide ya mana ịfụrụ onwe gị n'ime na ịnọ n'ụlọ akwụkwọ na-amụta akwụkwọ dị iche iche ọ bụrụ na ịfụrụ onwe gị n'ime onwere ife na-amụta na ya ọ ndufu ya bụ na ọdịnala igbo anyị na-akọwa ga na-akọwa etu anyị na ife niile anyị na-akọwa si wee metụta ọkpụ na egede ebe anyị si bịa ndị mbụ bụ ụzọ bịa ndị abụ egwurugwu anyị na-akọwa etu anyị na mmụọ si nwekọ etu anyị na chi si nwekọ anyị ga-akọwa ndị bụ ụzọ wee gbawapụta na mmụọ anyị ga-akọwa ndị bụ ụzọ gbawapụta na chi ọnya bụ na anyị na-eme emume mmụọ dị iche iche ọkwa fabụ ndị ọkpụ na egede ka anyị na-enye ka anyị na-ekene ka anyị na-elota ya bụ na chi bụ onyinye mmụọ nyelụ mmadụ chi bụ onyinye mmụọ nye mụ na gị chi bụ onyinye mmụọ nyelụ ndị igbo anyị bụ ndị igbo anyị bụ ndị nwe chi chi na-eke m chi gị na-eke gị ọ dị n'afọ anyị ọ dị n'asụsụ anyị mana onye bụ mmụọ nọ anyị n'ime ịlọ mmụọ na ịlọ chi na ịlọ ụwa ya bụ na n'ezie n'ezie na mmadụ lọ ụwa ife lọlọ ụwa bụ chie elọlọ ụwa ma n'ezie n'ezie nọ mmụọ lọlọ ụwa mmadụ na chi na mmụọ n'ezie na ọ bụ chi ọ bụ mmadụ lọrọ ụwa n'ezie bụ chi lọrọ ụwa na ọ bụ mmụọ lọrọ ụwa na ọ bụ mmụọ na-abịa ọ bụ mmụọ na-abịa ọ bụ mmụọ na-abịa njem o nwere ife mmụọ ji abịa njem o nwere ife kpatalụ mmụọ ji abịa njem o nwere ife kpata na ọbịasi ochi ọbịasi ochi ha nke a karịrị mụ na gị mana ndị igbo mbụ kọwara anya ka anyị nwa wee welie wee ghọta onye anyị bụ ghọta ife anyị na-eme n'ụwa nke a n'izu gara aga aka okwu alọmchi okwu alọmchi okwu alọmchi bụ ife dị mkpa gbasalụ ụmụ nwanyị gbasalụ ndị nne maka na okwu alọmchi bụ ife ọkpụ ga-eji wee kwadobe wee kwadobe ịnabata chi chi nke na-akwado ịda n'ụwa ịda ịda bụ na ọ na-akwado ibi ụwa maka na fa fakọwala anyị tata mụ na gị na-ekwu okwu taa o nwere ọtụtụ ndị igbo ndị na-awa ji taa o nwere ebe ọtụtụ ndị igbo e, dịka ndị dudukọfịa na-eme erimeri awa nji n'ili ji n'ili ede n'ili ife siri ike n'ili anụ ife ndị a niile na-eme ka mmadụ ka chi na n'ime mmụọ na n'ime wee danata etu a ka ọ dịkwa n'okike o nwere ebe nwa si mgbe nwaanyị dị ime o nwere ebe nwa si na-akpụ o ebe nwa si na wee kpụpụta wee pụta mmadụ na-eku ume na-ebe akwa wee dị ndụ okwu alọmchi na-agwa anyị na ọ bụ ịtụ nwaanyị si wee na-enye nkwadobe na ịnabata chi nke na-aga na-ada dịka anyị sikwu n'izu gara aga na ọ bụrụ na anyị na-alọ chi n'izu a na ọ na-alọ mmụọ n'izu a arọ na-abịanụ tata na izu a na arọ na-abịanụ o nwere ụmụaka ga-amụpụtasị o nwere ebe fasi abịa o nwere ebe fasi pụta a na-akwadi akwado a na-akwadi akwado n'ime arụ a ya ma mba ịkọwasị ife nwaanyị na-emegasị n'okwu alọmchi mana akọwago m n'izu gara aga na okwu alọmchi nwaanyị na-adị na mkpukie n'aka nne na ọ ga-enwe ogilisi na ọ ga-enwe osisi ọra na ọ ga-enwe ọkụ achọsilụ mma eji nzu na ụfịa chọọ mma a ga-etinyekwanụ mmiri mmiri na-adị n'ime ọkụ a ebe a ka nwaanyị na-ajụ ogo ebe a ka nwaanyị na-akwadobe ebe a ka nwaanyị na-akpọku mmụọ ndị pụrụ na mmụọ ndị na-abịa abịa maka na nwaanyị nọ na be di ọ ka nyere ụmụnna aka ọ batalụ inyela ụmụnna aka aka ka e wee mee ka mmụọ nụnwa bịalụ njem maka na ọ nwere ife mmụọ ji bịa njem etu anyị si kọ n'oge gara aga ka mmụọ ọnụnwa bịalụ njem wee na-eto ya bụ na okwu alọmchi na-enyelu okwu agwụ ọ na-enyelu okwu agwụ aka ya kpata na mmadụ na-eme agwụ a na-ekwu maka agwụ ikwu nna ụmụ ife ndị a niile bụ ife na-enye aka ka mmadụ wee na-eto maka na otito mmadụ bụ otito mmụọ o nwere eto ọzọ ife kpata mmụọ ji anya ụwa bụ na ọ na-anya ụwa maka na ọ bịa ito eto mmụọ bịala ụwa mbụ bụ mmụọ nwata ọ ka bụ obele mmụọ mmụọ na-aka arụ etu mmadụ si aka arụ mmụọ na-etozu etozu etu mmadụ si etozu etozu onye tozula etozu kpaa agwa ịga ama onye bụ nwatakịrị kpaa agwa ịga ama mmụọ nwata kpaa agwa ịga ama mmụọ na mmụọ okenye kpaa agwa ịga ama etu ọ dị na mmadụ ka ọ dị na mmụọ ife a bụ ife ndị Igbo gwara anyị ọdịnala Igbo ife ọdịnala igbo bịara ime n'ụbụ iso usoro fafụlụ na mmụọ kafa wepụta n'ụwa onye bụ ọdịnala igbo ọ bụrụ na mmadụ na-eto eto mmụọ na-eto eto mmụọ si na ya bịalụ nye anyị akpụkpọ arụ ka anyị wee bịa ka bụ mmụọ bụrọdụ mụ na gị maka na mụ na gị amarọ mgbọsị anyị malitere mụ na ga amarọ mgbọsị anyị malite mụ na ga amarọ mgbọsị anyị banye n'afọ mụ na ya amarọ mgbe anyị dị n'ukwu nna anyị mụ na ga amara ife ndị a niile mụ na ga amara ife ndị a niile ya bụ na anyị fụrụ ọnwa anyị bụ mmụọ na-aga njem onyinye amala mmụọ enye anyị afa ndị mbụ bụ anyị ụzọ bịa wee kwadobela anyị ọnọdụ ọnọdụ a ga-eji wee mee ka anyị bụ mmadụ wee na-eto na-amụta ife ka mmụọ wee na-eto na-amụta ife mmụọ nwata na-enwe obi ọkụ mmụọ nwata ife na-adị ya ngwa ngwa ngwa ngwa etu a ka ọ dịkwa mmadụ nwata ọnya ka ị ga-eji wee fụ na ị ga-ewepụ ọkụ ọkụ na-ele ele ebe nwa nọ maka na nwa ga-ewere aka sinye n'ọkụ ọ bụrụ na ibi n'ụlọ n'ụlọ ụlọ enu ị ga-afụ na ị ga-akpachisi ya maka na ọ bụrụ na ị kpachisiri ya na nwa ga-ada nwa mara ụjọ nwa mara egwu nwa mara ọkụ nwa mara mma nwa mara mkpịsị o nwee ike iji esukpọ onwe ya anya o nwee ike iji esokpo mmadụ ibi ya anya etu a ka ọ dị mmụọ mmụọ mmụọ ka bụ mmụọ nwa ka na-akpakwa agwa o ji bụrụ mmụọ nwa etu nke a kpata na ndị igbo na-eme ememe kwugo m nke a na mbụ ị ga-afụkwa mmụọ ụmụaka ka ọ na-akpakwa agwa ife o ji bụrụ mmụọ ụmụaka wee lụọ oge mmụọ okenye pụta ifunyanwa bụ mmụọ ụmụaka gbaa ọsọ olie mbọmbọ mana mmụọ ụmụaka ga-abụgide mmụọ ụmụaka wee na-eto ofu ụbọchị ọbụla mmụọ okenye etu a ka ọ dị na mmụọ na-anya ụwa mmụọ bịala ụwa nke mbụ bụ mmụọ nwa ọ bịala ito ọ bịala iji anụ arụ wee too ọnya ka anyị dị na-ekwu na ime ife dị ka ịlụ agwụ ịgba afa ndị a niile na ụmụ ọtụtụ ife ndị dị iche iche ụmụ okwu dị iche iche etu anyị si kwu maka okwu alọmchi enwere okwu arọ enwere okwu okwu okwu ọmụmụ ụmụ okwu dị iche iche ife ndị a niile bụ ife bịa inyelụ mmadụ aka onye igbo aka site na nwekọ nwa ọdịda mmụọ na-ada na mmadụ na nwa site na nkwado ndị ndị mbụ ndị na-anabata ya bụ nwa kwadoro ka e wee na-azụpụta nwa ife niile ndị a na-akọ o nwere ike kịta ọ bụrụzie ife na-agbagwoju anya n'ụwa nke anyị nọ na ya kịta ebe onye ọbụla chọọ ka o bute akụ ebe onye ọbụla chọọ ka ọ bụla akụ akasị ebe onye ọbụla fụrụ na uto bụ akụ na uto abụrụzi amamife ebe onye ọbụla fụrụ na uto bụ iji akwụkwọ na uto abụrụzi inwe echiche ime ka mmadụ bụrụ mmụọ ndị na-eche echiche tụọ ife ndị anyị na ana na-akụwa ga na-agbagojufe anya maka ọ ga-asị kedu ebe ife a na-ebuje m ọ ga-eme m ka m lụọ full story ọ ga-eme m ka m ka ọ bụrụ mbụ okwulọra n'obodo m ọ ga-eme m ka m bụrụ nwa a na-aya eze ayọ n'obodo m ife a bụ ife ga na-agba ọtụtụ ndị n'echiche ma na-ekwu ife ndị a niile nke a bụ ndụ nke ụwa nke a bụ ndụ nke anyị na-akpọ ndị azị azị kịta ndị dapụgo na chi ebe tela aka nke a bụ ụwa nke fafọ kịta ife m na-akọwa bụ etu o si dị ife m na-akọwa bụ etu ife si dị asịrọkwa m gị achụ n'ego asịrọkwa m gị gị alụ n'ụlọ elu ife m na-akọwa bụ ife kpatala anyị ji bụrụ ndị igbo ka anyị wee ghọta ya ka anyị wee ghọta ụzọ nke anyị ka anyị wee ghọta usoro nke anyị ka anyị wee ghọta ebe anyị na-aga bụlụgodu na anyị na-alụ nya bụ na ọ bụlụgodu na anyị na-achọ ịbụ okwulọra ka anyị ghọta ife ife ndị a niile bụ na mba na-aga nke ụwa nke ndị Igbo maka na mmadụ ga-aghọta onwe ya ghọta ebe o si bịa wee mara ebe ọ na-aga ya bụ na ịlụ agwụ na ịgba afa na ụmụ ife ndị a niile bụ ịkpakụ nwata ọnụ nwata nwa igbo nwa igbo dịka ọ dị n'ala igbo ọ bụrụ na igbo ka na-eso ụzọ ka a na-amụpụta nwa ozugbo ozugbo ka ọtụtụ ụmụ ife ndị a niile na-eme maka na ọ nwere ọtụtụ nkwado dị n'ịmụ nwa onye igbo onye nwa igbo ji bụlụ igbo ọtụtụ ụmụ ịkwado ife ndị a niile na-eme ka gịnị maka na a na-azụ nwa mmadụ a na-azụ nwa mmụọ a na-azụ nwa mmadụ a na-azụ nwa mmụọ nwa mmadụ na-eto nwa mmụọ na-eto gịnị kpata o ji dị mkpa imesi ụmụ ife ndị a niile ma ịlụ agwụ ma ịgba afa ife o ji dị mkpa bụ ka nwa mmadụ wee cheta ebe ọ nọ onye na-aga njem ga-amalili ebe ọ nọ onye si ọnịcha jebe abuja ọ ga-amalili ebe ọ nọ ọ kwesịrịla ịma mgbe olulu lokoja ọ kwesịrị ịma kịta elugokwa m lokoja ọ fọzikwa awa na abụ elu eme abuja onye ọbụla na-aga njem ga-amalili ebe ọ nọ mmadụ abụrụ ekoleko na-ekoghalị mmadụ dị ndụ ga-amalili ebe ọ nọ mali ebe ọ na-aga mali ife ife duo aga ọnya ka anyị ji na-akọ ife ndị a niile kedu ụwa nke m nọ n'ime kedu ife m bịa ime na nke kedu ka o siri iche na nke gara aga ka o wee dị mfe ọ ga-aba anyị na-achụzi nyaba akụ anyị ji alụ ụlọ elu ise ka anyị ghọta ife anyị ji achụli ya ka anyị ghọta ife ife ife ọ ga ulu ọ ga-aba na ndụ mmadụ ọ bụrụ na anyị na-achụ akụ na-alụ unu enu ise ka gịnị wee mezie ka anyị wee nwee ego taa wee lie nri taa wee nwụrụ echi ọ dịka ụwa ụwa nlọ mana ụwa bụ ụwa mmadụ bigoro mana ọ nwere nke ọ chere eche ọ nwenụrụ mgbosi o buturu mmụọ ya wee chee echiche ọnya bụ ife ndị ife ndị a niile anyị na-akọwa jide mkpa na ndị igbo na-eme ụmụ ife ndị a niile ka anyị wee na-elote ebe anyị nọ maka na onye nwe ebe ọ nọ ma ebe o si bido njem onye nwe ebe o si bido njem makwa na ebe ọ na-aga onye nwe ebe ọ na-aga ma mgbe o lụrụ elu onye lụrụ elu ma mgbe ọ na-anaghachi ifugi gị na nke a bụ ife ndị igbo kwuru ịlọ mmụọ ịlọ ụwa ịlọ chi ịlọ mmụọ ịlọ ụwa na anyị ga na-aga na anyị ga na-echigha ọnya ka igbo ji wee kwue sị na ime ụwa mma ime ka ife dị mma n'ụwa ime ka anyị igbo dị mma ime ka ana igbo dị mma ime ka obodo gị dị mma ime ka ụmụnna gị dị mma ime ka ezinụlọ gị dị mma bụ gịnwa ka ọ dị ịlụ ma ịdị ka ọ baa baalụ ma ede ndụ ma ịnwụla anwụ maka na ọ gịnwa ga-echighatakwa gịnwa ga-ekwudokwa ya bụ efe rapụrụ ya bụ ndị igbo ji kwue si n'okpukpu isaa okpukpu isaa mmụọ ga-alụ ụwa okpukpu isaa okpukpu isaa ka mmụọ ga-alụ okpukpu isaa ka mmụọ ga anyị ga-esi na mmadụ banye na chi si na chi banye na mmụọ okpukpu isaa ka anyị ga-aga etu a wee lue na nke ikpeazụ maka gịnị n'ọba anyị nwaga na-echigha ka anyị si wee debe ya ka anyị ga-echighatakwa ya anyị na-ebe akwa tata anyị na-ebe akwa tata na ọjọ ka na ife adịrọ mma anyị malụkwa na anyị so na ndị nke rapụlịa na anyị so na ndị nke rapụlịa na mbụ na ọ bụrụ na anyị chọọ ka ọ dị mma arụ ọgụ arọ na-abịanụ n'ọkwa anyị nwa ka ọ dịkwa alụ imekwa ya ka ọ dị mma kịta maka na anyị ga-echigha okpukpu ise a onye kpatara na ife ọbụla anyị na-eme ọ bụrụ na anyị na-alụ ụlọ elu bụrụ na anyị na-alụ ugbo elu bụrụ na anyị na-alụ ụgbọ anyị na anyị ga na-eche etu ọ ga-esi wee debe ụwa ọnya ka anyị ji kwue sị na teknọlọji nwa bekee echere nke a mana kịta na nwa bekee bịa na-echezi ya n'ifefe na-akpọ sustainability n'ifefe na-akpọ sustainability na ife ọbụla a na-eme kịta na ife ọbụla a ga-ewepụta kita ma faktọrị ma indọstrị ma ụgbọala ma ụgbọelu na fancha niile na a ga-emefa n'ụzọ nke ga na-emebi ọ ga-edebe ụwa ọ ga-edebe mmadụ ọ ga-ewebatakwa n'ego ife na-ata planet people and profit. ife na-ata a bụ ife sustainability Principle center ANCO on and ife a bụ ife ndị igbo gboo egwurugwu ndị ọkpụ na ndị egede ife ma ama ọnya ka fa na-ekwu na anyị na-anya ụwa na anyị ga-edebe ụwa maka anyị na ha. nwa bekee ka bidoro ikwu ekwu nwa bekee ka bidoro ikwu ekwu mana anyị nụ aka nwa bekee kwulie mgbe agha si aa ee ọ dịkwa mkpa o protect kwanụ planet o protect kwanụ environment o protect kwanụ nke o mana igbo kwulie na mbụ ka na-ekwu e na-aga ọnya ka igbo ji wee nye anyị ife ndị dị si etu a ka anyị wee mara ife anyị bụ ọnwa ịlọ mmụọ ọnwa ịlọchi ọnwa agwụ gịnị ka ife ndị a niile na-agwa anyị were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee eh, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi maka na anyị na-achọ mmadụ iteghete anyị nọ na mmadụ nke asatọ na o nwere ebe onye igbo na-aga na o nwere ebe onye igbo ga-elu ma anyị na nwa bekee anyị ma anyị na nwa bekee acha n'ụzọ ma anyị na nwa china anyị ma anyị na nwa china acha n'ụzọ etu anyị na-achọ nwere onwe anyị etu anyị na-achọ obodo nke anyị ụmụ ife niile anyị na-akọwa bụ ife eji emepụta iwu nke na-achị obodo maka na echiche gị ka ị ga-eji wee wepụta iwu tupu obodo gị aka mma ya bụ anyị na-ekwu maka ife anyị ga-eme na ife anyị ga-alụ ka anyị na-elota na ọdịkwa n'ụzọ usoro ọdịnala na ịlọ mmụọ bụ ife ndị a ka ọ na-agwa anyị maka gịnị na icheta onye anyị bụ n'ebe anyị si bịa ga-enyela anyị aka ya mmalụ ebe anyị nọkịta amala ebe anyị ga-ebido mala ife anyị ga-edozi malụ nke anyị mebiri emebi malụ ka anyị ga-eji etu anyị ga-esi dozie maka na etu a m dị kịta ị na-achọ ịgwa m kịta na nwa tata na nya ụwa na m amarọ na m bụ onye mbụ kịta ị na-achọ ịgwa m kịta na nwa etu a mụọ m mụọ anya ị na-achọ ịgwa m kịta na nwa na m amarọ ị na-achọ ịgwa m na ndụ m na-ebi kịta na ọ bụrụ nke m kwụsịrị akwụsị ka m malitekwalụ etu a ka ọ dị gị nwa etu a ka ọ dị anyị niile anyị ka ọ dị ịghọta ife ndị a niile ka anyị malụ na mmụọ nwata bụ mmụọ nwata na ọ ga-akpa agwa ka nwata mmụọ okenye bụ okenye ọ ga-akpa agwa ka okenye ịghọta ife ndị a niile ga-eme anyị ewee ghee eghe ife ndị igbo na-akpọ ya eghe dịka a ga-asị nọ ife si n'ite mmadụ ama nwelu ji tabia na ndụ ị ga-esi oghe mmadụ na-eghe eghe mmụọ na-eghe eghe ighe eghe bụ anya ilu na anị mmadụ ịta anya na anị mmadụ inwe obi ume umeanị maka nọọ ịta anya na anị obi umeanị ka eji amụta ife onwere onye ji obi ọkụ mụta etu esi abụ mekanik onwere onye ji obi ọkụ mụta etu esi akọnye ji na onwere onye ji obi ọkụ mụta etu esi akpa ute na nkata ife niile a na-amụta amụta obi ga-elulili onye afọ anị obi ga-adaju onye afọ o wee mụta onwero ife eji obi ọkụ amụta onwero ife eji anya n'elu amụta ọ bụ na mmadụ na nne na akụziri nwa nye m ngaji oweta azịza maka na obi eluru ya anị maka na anya dị ya n'elu mmanụ ụdọ na anị nwatakịrị ewelu ụkwụ gbatuo anya maka na anya dị ya niile ọfụrụ ife na ya naanị mgbe ụfọdụ ọkpọ ọnya owelu ya kpojisie ụkwụ anya ịlụ anị e- na obi umeanị na-enye mmụta ọ na-enye aka mmụta ewee dị mma onye kpatalụ anyị ji na-ekwu maka alọmchi okwu alọmchi ebe ndị nne na-eje maka na nne ga-ama onye ọ bụ nnema na anyanwa bụ bụ nnema na nyanwa so n'ofu onye ndị na-azụpụta mmụọ ya ka o ji nwee alọmchi ya ka o ji na-akwado mgbe chi a ga-ada ya ka o ji na-akwado mgbe mmụọ a ga-ada mgbe mmụọ a ga-ada dịka mmadụ e, enyi ya agwụ akwazie ya akwudo akwụdi ọfụma ewee na ebutu mmụọ maka na ọ nwere ife eji obi ọkụ amụta ya bụ na igbo kpachara anya mala ife niile dị mkpa igbo kpachara anya ife niile dị mkpa iji mepụta mmadụ iji bụ ezi mmadụ debe fa fa wee bụrụ ife anyị fụrụ n'obi fabụlifaịfụ na mkpuke fabụlifaịfụ na ụmụnna na n'obodo ife ndị a niile edebelụ bụ ka ka ọ ga-esi wee nyelụ mmadụ aka ka onye afọ wee dajụọ adajụọ ka mmụta ya wee nwee ike ịbịanụ maka na onye obi ọkụ mmụta afịala arụ etu a ka ọ dị maka na mmadụ mụta mmụọ mụta mmadụ na-eto mmụọ na-eto onya ka anyị ji wee na-achọ ya bụ onye ghele eghe obi umeanị ka e wee mụta ife maka na gịnị nọ na ndụ ka ife ndị a niile ga-eme mmụọ a gwara ya na ya na-amụta ife na mmụọ ọ bụrụ na mmụọ etu ndị igbo si kọwara anyị ndị gboo igbo ndị ọkpọ na ndị egide ọ bụrụ na mmụọ gwara ya na fa na-amụta ife na mmụọ ikekwa na fa anyị ama mpụta na mmadụ anyị ama na mmadụ kedụzi ifefa na-achọlụ ka anyị pụta na mmadụ ebe ọ bụ na fa ga-amụta ka mmụọ mana fa si na ndụ bụ ebe anyị na-amụta ife ụlọ akwụkwọ akwụkwọ ka anyị bịa igbo gwala anya anyị bịalụ njem anyị bịalụ afịa na onye zụsi ya bụ na ndụ anyị na-ekwu maka ya ndụ anyị na-ekwu maka ya tata bụ eke oye afọ nkwọ ndụ achịkọtala ọnụ na-anụ arụ ife na achịkọtala ọnụ na-anụ arụ anyị wee bụrụ gịnị anyị wee bụrụ mmadụ ife na eke oye afọ nkwọ ọkụ aja ikuku mmiri ọkụ aja mmili ikuku ife ndị a niile jikọtara ọnụ anyị wee bụrụ mmadụ ya bụ nọọ ife ndị a ife ịnọ ndị a bụkwa chịkọtala ọnụ bụrụ mmadụ fana na-anọkwa sitekwa na mmụọ ọfa bụ ebe mmụọ na-esi enweta ya bụ amamife ọfa bụ ebe mmụọ na-esi enweta ya bụ amamife ọ bụ ịkpọ ọfa amụrọ m etu ndị igbo si akpọwa ya amụrọ m ife ndị igbo na-akpọwa ya biko onye ma ife igbo na akpọ waya ya gwa m mana ịkpọ ife ndị a niile waya ịkpọ ọfa ịkpọ ọfa ụdọ ụdọ nke udo nke kodolu site na mmụọ pụta na mmadụ ọ ga-abụ na-eme na mmadụ ọ na-akụ na mmụọ ọ ife ndị a bụ ife achịkọtala ọnụ na-anụ arụ ka mmụọ ọfa bụ ife mmụọ ji amụta ọfa ka mmụọ ji ama ma ọ dị mma ma ọ dị njọ ọ na anụ arụ adịrọ kedu ka anyị ga-esi ma na na na anyị emebisigo ala igbo kịta na mbuze na-ebusizi anyị ndị igbo anyị nwa bụ ndị igbo ka mbuze na-ebu anyị bụ ndị igbo bụ ndị gbutusiri ụmụ osisi niile kwụ n'ala igbo ma osisi oji ma osisi akpụ anyị nwa bụ ndị igbo bụ ndị merụla ala igbo anyị nwa bụ ndị igbo bụzi ndị na-ata afụfụ dị n'ime anyị nwa bụ ndị igbo ga-abụ mmiri izu anyị ama mpụta n'ezi anyị nwa bụ ndị igbo ka mmụọ igbo ji afụ ife ndị a niile anyị ka mmụọ igbo ji afụ ife ndị a niile anyị na-agakwanụ ya bụ na ịchọba mmụọ mmụọ si n'ofu olute na mmadụ mmadụ si n'ofu olute na mmụọ ife ndị a dị gburugburu ọnya ka anyị ji ghọta na anyị bụ ọkala na anyị bụ mmadụ bụ ọkala ọnya ka anyị ji ghọta na anyị bụ mmadụ bụ ọkala na anyị ezuro ya ka anyị jikwa na ndị mbụ ndị ndị ọkpọ na ndị egede fa bụ mmụọ kalịa anyị bụ ndị igbo kwesịrị ịbụ ọkala mmụọ na ọkala mmadụ kịta anyị mmụọ anyị apụgo anyị adago rinne etufasi kọwala anyị na mgbe anyị libelu nne siri ike na mgbe a ka anyị ka mmụọ anyị dajuru rinne enyekwali anyị ekumume ndụ anyị ga-eji na-eku ka anyị wee na-ekunite ya bụ mmụọ ya bụ na ife ndị a niile ife anyị furu n'ife na nke anyị na-afụrọ n'ife dị n'ofu ebe ọ na ụbụla isi na mkpụrụ obi na brain na mind ka anyị ga-eji wee nwee ike na-enwe mmekọ mmụọ na mmadụ ọ bụ na anyị afụrụ aja n'obodo anyị n'ala Igbo nwa agba afụ aja n'ala Igbo ọ bụ na ọkụ gbaa ala Igbo ọ anyị nwa bụ mmadụ fụrụ n'ọkụ gbara ala ọ site na anyị ka mmụọ ji mmanụ na ọkụ gbara anyị n'igbo ya na anyị bụ ndị nke ndị nọ n'iru mmụọ ọnya ka igbo ji gwa anyị na ọ bụ na ikpughebe mmụọ isi ka ikpughebe mmụọ na ikpughebe mmụọ n'ikpeazụ n'ife ị ga-afụ ibu iru gị nwa nke a bụ inu na okwu maka na ofu ebe ka anyị na mmụọ okwu ya bụ na ife niile igbo na akụwala anyị n'ọdịnala igbo bụ ka anyị wee malụ usoro nke anyị malụ ebe anyị si maka na mmụọ dị mma bụ mmadụ ọma mmụọ ọma bụ mmadụ ọma mmadụ ọma bụ mmụọ ọma mmụọ ọjọọ bụ mmadụ ọjọọ mmadụ ọjọọ bụ mmadụ ọma bụ mmụọ ọjọọ ya bụ ajọ na-achọba ajọ mmụọ ịchọ na ajọ mmụọ ife ị ga-achọ ọba ajọ mmadụ ịma njide nwa ajọ mmụọ ịma mfụ nwa ajọ mmụọ ife ị ga-afụ bụ ajọ mmadụ ijideta ajọ mmadụ ijidega ajọ mmụọ ịtụ ajọ mmadụ chen ịtụga ajọ mmụọ chin idozie ajọ mmadụ ọ bụla ezigbo mmadụ inweta ezigbo mmụọ anyị bụ ndị na-eke ụwa nke anyị ndị igbo na-eke ụwa nke fa ọbịala ọbịalabịa nwere ike ịgwa ya n'ụwa nwere onye kelee na ime nke nwere ijee n'igwe igbo gwala anyị ị na-eke ụwa nke gị ife niile ị ga-afụ na ugbuli ị ga-abịa n'ụwa okpu isaa ya bụ na ọnwa ife ojii meta taa dịka etu anyị si egbutusi ụmụ nnukwu ukwu osisi niile kwu n'obodo be anyị mbuze na-egbu anyị anyị jee kịta akụọ ofu ọjị anyị kụọ ofu ọjị o nwere ike ofu ọjị afọ anyị kụrụ anyị ama nnọpụta ya o wee tolukwa bụrụ ukwu ọjị nke anyị gbutu o nwere ike ịbụ okpukpu isaa ka anyị ga-abịagide anwụnta atagide anyị mbuze ebugide anyị wee luo na ya bụ ọjị anyị wee bịa okpukpo isi a wee kwudo ya bụ ọjị o wee lupụta ọjị ife igbo na-akọwa bụ na o metalubulu ka anyị si meta ka anyị ga-esi bue ada agbapụla ya n'ụsọ ada ejetala ya na confession ada achụtakwa anụ ya na aja maka na ọka imetalụ ka ị ga-ebu ka anyị ka anyị ga-ebu ya bụ na etu anyị si ekwu maka ịlọ okwu ịlọchi ndị nne ji okwu ịlọchi ndị nne na onwefe aghọta na fa mmụọ nne ga-aghọta na ya bụ mmụọ ndị nne ga-aghọta na fa abụ ọkala mmụọ anọ ọfanwa bụ ọkala mmụọ na-azụpụta ụmụ ọkala mmụọ ọkala mmadụ ga-azụpụta ọkala mmadụ ọkala mmụọ ga-azụpụta ọkala mmụọ etu a ka ọ dị nwa ewu ga-azụpụta nne ewu ga-azụpụta nwa ewu nne nkịta ga-azụpụta nne nwa nkịta nne ọbagwu ama nzụpụta nwa ọkụkọ ife ndị a niile bụ usoro anyị kwudolo usoro anyị bụ ndị igbo kwudolo anyị amara oge o ji bido anyị amara ebe o si bido ife ndị a bụ ife anyị fụrụ ife fadebela anyị ka ọ wee dịla anyị mma ka ụwa wee dịla anyị mfe na onye ọbụla nwelụ nwelụ ọlụ ọ ga-alụ na ndụ nwa igbo na ndụ mmụọ igbo na ndụ mmadụ igbo na ndị nne nwere ọlụfa ga-alụ na ndụ nwa igbo na ndụ mmadụ igbo maka na kanyanwa bụ nne bụ nne na onwere ebe ọ malitere njem ya na njem nwa njem ya bụ nwa mmụọ njem nne igbo bụ nwa mmụọ pụtalụ na mmadụ tupu o tobe agbọọ o wee bido agbọọ wee si na agbọọ wee baa agbara o si na nwa banye na agbọọ o si na agbọọ baa na mgbede o si na mgbede wee banye agbara ife ndị a niile bụ uto nwanyị ife ndị a niile bụ uto nwanyị gịnị ka o ji dị mkpa na nwanyị ga-eto maka na emesịa nyanwa bụ nwa nwata nwanyị ga-emesịa bụrụ nwata nwanyị mmụọ bụrụ nwata nwanyị nke ga-azụpụtakwa nwata mmụọ nwata nke bụ mmadụ ga-ebu omesịkwa ọbụlụ mmụọ ifu gị na ofu okilikili a onwere onye bugide nwata ghara eto eto etu a ka ọ dị ndị nwoke mana n'ife m na-akọwa kịta eji m ohere a wee na-achọ ịkọwa maka ife gbasalụ ụmụ nwanyị maka na ana m ekwu maka okwu alụmchi na ịlọ mmụọ njikwa obele ntụmaka n'ife okwu alụmchi bịalụ ime n'ụmụnna ịkwado ndị ụmụnna ka e wee kwazie agwa ụmụaka ga-amụpụta ka fa wee bụrụ ndị bụ ezigbo mmadụ ga-abụ ezigbo mmụọ maka na ezigbo mmadụ bụ ezigbo mmụọ ajọ mmadụ bụ ajọ mmụọ ya bụ na nwaanyị na-abụ nwatakịrị otosie na nwata ọ ga-eto agbọọ osi na agbọọ ọbaa mgbede osi mgbede ọbaa na nne otu ọbụla unyom ọbanye ọbụla gịnị ọbụla agbara o nwere okwu alọmchi ọ bịalụ na be ndị dị ka ọ nyelu ndị dị aka ka e wee mụpụta ụmụaka nke ga-apụta ezigbo mmadụ ndị nke ga-abụ ezigbo mmụọ maka na ezigbo mmadụ bụ ezigbo mmụọ ajọ mmadụ bụ ajọ mmụọ ya bụ na nwaanyị ga-esi na nwa wee too wee wee bụrụ onye ọ ga-abụ wee kwadobe onwe ya n'ijikwa wee wepụtakwa ndị ga-abụ nwa maka na mgbe nyenwa bụ nwa na ọ nwere ndị kwadolie o nwelu ndị pịchalịa o ndị ya na nwa o wee si na nwa wee baa na agbọ o nwelu ndị kụzilie ife ọ ga-abụ o nwelu ndị gwụ ya mgbe ọ ga-aba na mgbede o nwee ndị kpọbatara ya n'unyom di o nwelu ndị zụlịa o ndị nyere ya amamife onwelu nwelu ndị gwalia ka esi enye nwa ala o nwelu ndị gwalia ka esi ekudo nwa o nwelu ndị gwalia ife akwa nwa na ebe bụ nwaanyị apụtara n'ụwa malụsịa ife ndị a niile a na akuzilu mmadụ akụzilu ọ wee ife ama nwere onye na nwere ebe esi malia nwaanyị abata n'obi onwe alọmchi nke maka nyanwa nọ na njem ọ gago njem nke nyanwa o nwelu ndị ọ ga-edupụta o nwelu ndị ọ ga-akwadokwa na ya bụ njem ọ bịala ịkwadolu ezinụlọ ebe ndị dị ebe ọbịa enu dị ka e wee wepụta ezigbo mmadụ ka e, ezinụlọ a na ụmụnna wee nwee ezigbo mmadụ ka fa wee nwee ezigbo mmụọ ọnya ka igbo ji eje njo ọnya ka igbo ji eje njọ kedu ebe ndị a si kedu ezinụlọ a na-ajụ kedu agwa fa agwa abụ mmadụ na-akpa agwa agwa bụ agwa mmụọ agwa bụ agwa mmụọ maka na ọ ọbụlụgodu na mmadụ niile bi n'ezinụlọ anwụrụ ọbụlụgodu na mmadụ niile bi na si na mkpuke na obi ekpochapụ ndị igbo mana obi na mkpuke nụnwa na ọ nwere mmụọ nọ n'ebe a ọ na-eme eme n'ala igbo o nwere ezinụlọ a na-anwụsị o nwere ezinụlọ mmadụ na-ebiro maka fa na-anwụ na-anwụ na-anwụsị anwụsịa nne na nna anwụsịa ife niile anwụsịa ama na onwere mmụọ nọ n'ebe a mmadụ ka mmụọ ji akpa agwa mmadụ ka mmụọ ji akpa agwa mmadụ ka mmụọ ji amụta ife mmadụ ka mmụọ ji eto ife anyị ji akọla ife a maka na anyị nọ na ịlọ mmụọ site n'ịlọchi banye n'ịlọ mmụọ ịlọ mmụọ na ịlọchi fancha bụ ofu njem ofu njem mmụọ na ịlọ ụwa fancha bụ ofu njem mbido bụ nkwụsị nkwụsị bụ mbido mmadụ bụ mmụọ chi nọ n'etiti fa etu a ka fa ga-esi na-aga ya bụ na nke a anyị ji gbasasịa igbo na ya nwerozi ife dịka otu unyom dị na ọdịrozi na onwerozi ike ndị na-atụzi maka na nwatakịrị dị arọ iri na isii tata dị kedu ndị ga-atụzilie kedu ndị ga-agwụ ya etu esi eneta nwata anya na ọsọ ịkpụ nwata isi malụ mma na ọsọ ịkpa nwata isi malụ mma ọ bụrụ ya bụ na nwa na-eto na ọ na-eto na-agba arọ a na-emeli ya emume emume ncheta mgbamarụ ya na omegokwa arọ ise na omegokwa arọ ili mana ọ nwerọ ife nwatakịrị ma ọ bụrụ mmụọ ka anyị mmụọ ada eto mmụọ ada eto mmadụ na-eto mgbe anyị pelụ mpe a na-asị na ndị a dịka ọkụkọ agịrị maka na ọ na-eto na-agba arọ luo arọ na isii mana ọ nwero nghọta mmụọ ya n'ime enwero nghọta ọ kwesịrị inwe mgbe ọ na-arọ na isii ozuzu mmadụ bụ ozuzu mmụọ ụmụ ife ndị a niile igbo debelụ bụ ife edebelụ ka mmadụ e, wee zuo oke ka mmadụ wee zuo oke ma ọ bụ nwoke ma ọ bụ nwanyị maka na nwa nwanyị mesịa n'ikpeazụ ka o tozuru na otuto mmadụ nke ọ ga-abụ ochie ekwe ochie iyom ife ọ na-akọwali na mmadụ bụ na ya e ezugo na mmadụ ọ bụ na mmadụ zue na mmadụ ozugo na mmụọ nwoke ga-echi ọzọ banye na nze ozugo na mmadụ ife ndị igbo na-eme mgbe fa tozulu etozu mgbe ndị igbo tozulu etozu mgbe nwoke igbo tozulu na mgbe nwanyị igbo tozulu na mgbe fa na-anya ụwa maka ị na-anya ụwa ị na-echeta ị na-echeta ụwa ị na-agasị ị na-echeta uwe ị na-agasị na ntozu mmụọ na ntozu mmadụ mgbe ndị igbo na-eto na-aghọta ife ndị a niile fazuo oke. n'ime oge a ka ndị igbo na-egbu ichi n'ime oge a na-egbu ichi nwata ada egbu ichi ofeke egbu ichi ofeke nwoke ada egbu ichi ofeke nwanyị ada egbu ichi oyigbo igbo bụ nwoke zụlọ zuru oke na mmadụ ghọtalụ na ya bụ mmụọ o bụ nwaanyị zuru oke na mmadụ ghọtalụ na ya bụ mmụọ chizugole chizu ọ ndị a na-egbu ichi ndị gbuli ichi ifefa na-akọwa bụ na fa ewelugo ọbalafa, fa na fa ewelugo anụ arụfa maka nọọ n'iru ka fa na-egbu nyabụ ichi wee gbusie nyabụ ichi a na-egbu ichi na arụ ile mana nke iru na aka mgbe m bidoro mbụ na mbido o nwere oge anyị kọrọ maka amadioha kọọ maka ichi amadioha nọ n'iru mmadụ mgbe mmadụ tozuru etozu n'ala igbo mgbe onye igbo zuru oke ma nwoke ma nwaanyị mgbe akafa na-egbu ichi ichi afa na-egbu ife ọ na-akọwa bụ na fa anwụgo fa abịagonya bụ njem okpukpu isaa fa abịagonya bụ njem okpukpu isaa wee lue na njedebe na mgbe afa bịa na njedebe na kịta na fa aghọtazigo na fa abụlugo mmadụ bụ mmụọ na fa na-anaghachi na mmụọ fe wee gbuo echi ziko gị na fa nọ n'ụwa a mana ka ị malụ na gị na fa ararụzi ndị a abụlugo ndị dị iche n'obodo ndị a abụlugo ndị dị iche n'obodo ndị a bụ fa bụ ndị amamife fa kasị n'obodo niile ndị a bụ fa bụ ndị fa na mmụọ na-ekwu obodo ọ dị ndị a bụ ndị debela omenala igbo mụ na gị kwuru tata mgbe igbo lụrụ nke a mgbe igbo lụrụ mgbe onye igbo nke a mgbe onye igbo tozuru nke a mgbe onye igbo ji ọbalịa were anụ arụ a wee ziko gị na etofego ife nke ụwa maka na ya anwụ ebe ya si bịa ana elugo na njem afọ n'elugo kpọmkwem ọ nke a ka a na-akpọ ugo ebe n'aja ọ nke a bụ ugo ebe n'aja ebe a bụ onye ebe onye igbo na-akwado ijenụ ebe a bụ ebe onye igbo na ebe ndụ ndị igbo na-ebujefa mgbe o luru na nke a ọ ndị a bụ ndị nọ na mmụọ na-ezizi ozi na mmadụ etu ife ga-esi wee dị ka ọ dị mma anyị na afọ abụrụzi ofu mmụọ fa abụrụgo mmụọ okenye mmụọ fa anago nakwulugo ọma, mmụọ fa ezuko oke ọ ndị a bụ ndị na-agba ama ọ ndị a bụ mmụọ na-ezi ozi ọ ndị a bụ mmụọ na-asị mee na etu a na ga-adị mma ọ ndị a bụ mmụọ anyị na-achụla àjà etu a ka ọ dị nke a bụ igbo nke a bụ etu o si dị na ndị igbo mana etu o si dị n'ụwa kịta ifugi ya na nsogbu anyị nwee kịta n'ụwa kịta bụ na anyị nwezilụ anyị nwezilụ enyemanya dị iche enyemanya anyị abụrụzi enyemanya nkụwa kịta enyemanya anyị bụ ka anyị na-eme mpụ na anyị ga-ejezi anaeze anyị achọrọzi ịbụ anyị nwa bụ mmụọ mmụọ na-enye ife anyị achọrọ ka anyị topụta ka anyị bụrụ mmụọ na-enye ife anyị achọrọ ka anyị topụta ka anyị bụrụ mmụọ na-ezi ozi anyị enwenwu ike iji onwe anyị kịta achụ aja anyị na-achọzi ka onye ọzọ chụọla anya bụ aja anyị na-ekwetazi na onye ọzọ achụgola anya bụ aja na onye ọzọ anwụgola anya bụ ọnwụ mana igbo gwala anyị anyị nwa ga na-eto wee lue mgbe anyị ga-eji onwe anyị chụnyaba aja na ndụ nke a bụ ugo n'aja anyị enwezili ugo ebe n'aja kịta ndị nne ife anyị chọzila ịbụ kịta bụ anyị abụrọzi anyị achọrọzi ịbụ ndị na-eto agbụ anyị achọrọzi ịbụ ndị na-asa unyom dị anyị achọrọzi bụ ndị na-elu agbara anyị achọrọzila ikwu maka ichi anyị achọrọzila ikwu maka ịyọm anyị achọrọ echichi ndị a niile anyị ama mgbu ichi anyị na-achọzi single mother ọ nke a bụzi ọgbalaọfụ igbo na-eneba anya single mother. onya na-ewuzi igbo enwero single mother maka gini na onwero nne na-azụ nwa si ya mana kita anyị agbasogo ọgbara ọfụ anyị na abazi ka anyị bụrụzie single mother anyị enwerozi otu ndị nne anyị enwerozi otu unyom di ebe a na-azụ nwa nwa nwa nwaanyị ma ọ bata na be di nwaanyị ada anazi mgbede nwaanyị ada ana uri nwaanyị uri nwaanyị ada ana mgbede ụmụ ife ndị a niile bụ ife dị mkpa ka nwaanyị wee nwee ike wee zuo oke bụla onye ọ bụ nwaanyị ada ana mgbede nwaanyị ada na uri nwaanyị enwere okwu okwu alụmchi nwaanyị anọrọ n'unyom di nwaanyị agha echiri ekwe nwaanyị agha echiri ịyọm nwaanyị agha egburu ichi nwaanyị bụ single mother ndị igbo anyị nwere ife a na-akpọ single mother maka na onwero nwaanyị dị single nwaanyị ọbụla si na ezinụlọ pụta ife anyị dị na na-esi atụ ife ndị a niile bụ ka anyị lote ebe anyị si bido njem ada ama ama ọnwa ka anyị si nweta obodo nke anyị echi ka anyị mara etu anyị ga-esi wee dozikwu ya ka ọ wee dịla anyị maka anyị wee bụrụ maka na mmadụ ama mbụ onye nwe nwunye ya mana ọ ghọtara ọdịnala ya ụmụnne m ekenekwa m unu etu a bụ ife ebe anyị ga-akwụsị tata na anya bụ ugo ebe n'aja ya bụ na anyị na ugo ebe n'aja anyị aghọtago ife ọbụ anyị aghọtago ife o ji dị mkpa ka ụmụ ife ndị a niile igbo debe ji wee dị ife ndị edebere ya na nkịtị emeli ya maka gịnị na mmadụ bụ mmụọ maka na mmụọ bịalụ njem mmụọ bịalụ njem ka ọ na-eto mmụọ bịalụ njem ka ọ na-eto ọ nwerọ ka ịfụ ka mmụọ na-eto ọ mmadụ ka ị ga-afụ ka ọ na-eto ọ mmadụ bụ ama mmụọ ọ site na mmadụ ka mmụọ ji agba ama ana m ekenekwa unu rinne ụmụnne m ka ọ dịbakwanụ n'izu ụka ọzọ ka anyị na-akọ na-aganụ ekene ọmanụ ndị nke m ndị mfụnanya ife dị egwu ndị igbo nke m ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na-arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi ma ya ekwetalụ nke a ekweta ka ya ajụrụ nke ajụ nke a bụ eziokwu na ofu mmụọ ka mụ unu si gbawapụta maka nọọ na-anụ arụ ka anyị dị iche mana mmụọ na anyị ofu mmụọ ndị igbo ekene ọmanụ mgbọsị anyị ga-amụta efe anyị bụ anyị bụ ndị igbo anyị ga na-efe efe ka ọ dịkwala unu mma ka ọ dị n'izu ụka ọzọ nọ kachifonu ngozi chukwu adaobi jele udo